aha nne m bụ Ngozi, aha nna m bụ Ifeanyi. Biko achọrọ m osikapa, biko achọrọ m une, biko achọrọ m moi biko achọrọ m achịcha bekee, biko achọrọ m ice biko achọrọ m chizi burger, biko nye m ego